AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị itinye ike n'ọlụ itinye ike n'ọlụ emeela ka anyị matasị na ọ dị ndị pụrụ ịtụ ụka ma ọ bụ ịtụ ụkpụrụ ndị ọ bụ ha ekwuo okwu ewere ya mee ihe ndị ọ dabere n'ubu ha isi otu a ka ihe ga-adị esoro ụkpụrụ ahụ wee mee ihe nke bụ ịtụ ụka ihe anyị ji na-atụgharị isiokwu a n'ụbọchị taa bụ ịchọpụta otu anyị ga-esi wee tinye ike ndị a n'ọlụ ime ka o doo anya n'ihi na otu ụzọ anyị pụrụ isi tinye ike ndị a n'ọlụ ya alụpụta ezi ihe bụ ịgọzi ndị nọ n'okpuru anyị ile anya n'akwụkwọ jenesis isi iri abụọ na asaa ị ga-ahụ ebe E mere ka o doo anya otu Jekọb na Ịsọ si nwee mmasị nye ngọzi nke nna ha bụ Isak gọziworo ha n'ihi gịnị site na ngọzi a ka Isak ji wee kpebie ọdịnihu ọbụna ndị ga-eso ha n'azụ ụmụ ha na ụmụ ụmụ ha nke a mere ka ọ bụrụ ihe dị mkpa nye ha abụọ akwụkwọ nsọ na-eme ka anyị matasị otu ahụ ngọzi nke nna na-esi alụ ọlụ na oge otu ahụ ka nkọcha na-esi alụ ọlụ naanị ihe ị pụrụ iji tụnyere ngọzi nke nna bụ ngọzi nke Chineke otu ahụ Chineke na-esi agọzi anyị ọnụ ya ere n'ahụ anyị otu ahụ ka ọ na-esi ere ma ọ bụrụ na nna anyị were obi ọcha gọzie anyị onye ahụ bụ onye ịta ụka dabere n'ubu ya pụrụ ịgọzi pụrụ ịkọcha ma ọ dabara n'ọnọdụ nke a na-ahụ n'oge ahụ n'ihi na ike ahụ nke pụrụ ime ka nkọcha lụọ ọlụ bụkwa ike nke na-eme ka ngọzi lụọ ọlụ ọ bụrụ na anyị lebatụ anya n'akwụkwọ nsọ n'akwụkwọ jenesis isi iri atọ na otu ọ bụ gịnị mere ebe ahụ anyị na-achọ ileba anya n'ezinụlọ Jekọb anyị maara nke ọma na Jekọb bụ otu n'ime ụmụ Isak bụ nwanne Ịsọ na ọ dị mgbe Jekọb ghọgburu nwanne ya nwoke wee gbapụ ma mgbe o ruru na Jekọb ga-ahapụ obodo Heran ọ kpọrọ nwunye ya abụọ na ụmụ ya iri na otu na ihe niile bụ ihe ndị nke ọ kpatara n'ala Hiran bilie ịla obodo ya bụ Kenan ma mgbe a pụtara n'ụzọ Leban bụ nwanne nne ya bịa chọpụta na otu n'ime chi ndị nke ọ na-efe adịkwaghị ya Leban wee kpọkọta ezinụlọ ya kpọkọta ndị ikwu ya ha chụrụ Jekọb na ya tutu ha na-eri ugwu gilet leban wee nọchie ha ihu bịa jụwa sị ọ bụ gịnị ka m meworo unu ga-eji wee were chi m chi ya nke rachel were bụ ebe leban chere na ọ na-eme ka aka onye iro ghara ịdakwasị ezinụlọ ya ọ bụ ya kpatara o ji dị mkpa na ọ chọrọ ya gawa jekọb na nzaghachi zaghachiri n'ọnọdụ iwe n'ihi na ọ dịghị mgbe o kwetara sị na nwaanyị a ọhụrụ n'anya bụ Rachel ga-abụ onye ga-aka obi were chi nke nna ya ebe Jekọb onye na-efe Chineke bụ onye na Chineke na-emekọ ihe kemgbe ndụ ya ya mere ọ dịghị mgbe o ji chee n'obi ya na Rachel ga-ewere chi nna ya nke mere ka ọ zaghachi Leban n'olu ike ọ dịghị mgbe e mere ihe dị otu a ọ dịghị mgbe ezinụlọ m ji chi gị bịa ka ị chọọ n'ezie ebe ọ bụla ị chọtara ya onye dị otu ahụ ekwesịghị ịdị ndụ ma mgbe ọ na-ekpebi ihe ndị a ọ dịghị mgbe ọ matara na okwu a nke si otu a pụọ ga-enwe nhuku otu ahụ esi kwupụ ya megide nwaanyị a bụ nke ọhụrụ n'anya biko gị onye mụ na ya na-atụgharị uche eche ịghọta nke a nke ọma gụọ akwụkwọ Jenesis isi iri atọ na otu amaokwu nke iri atọ na atọ ebe a ka ị ga-enweta akụkọ a na oke ya mere ka m mee ka o doo anyị anya n'ụbọchị taa na o kwesịghị ka anyị jiri ike na-ekwu okwu mgbe ihe na-edoghị anyị anya nhuku okwu a nke Jekọb kwupụrụ n'ebe nwaanyị ya nọ kpatara Rachel akaghị nka ọ bụ ezie na ọ kpachiri obi ọ dị mgbe nna ya chọtara chi ahụ nke a na-achọ n'aka ya ma chọtara ya ma achọtaghị ya ekwupụla okwu n'ihi ya okwu ahụ ga-alụzuwe ihe eji wee kwuo ya n'ihi na ọ dara iwu ma ihe Jekọb mere o doro ya anya ma o doghị ya anya o mere ka nkọcha nke akọchara onye ji chi ahụ ghara ịbịa na mmezu n'ezie n'ezie o nweghị ikike nke karịrị ike nke Chineke anyị na-ekele onye okenye eze nlewemchi onye mere ka anyị ghọta n'ike Chineke karịrị ike niile imela onye na-agba anyị ume site n'okwu nke ezinụlọ arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gbaa gị ume n'ime ụwa anyị nọ n'ime ya amen gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi

ọbịbịa ya na-eri nso na n'anya ya ọbịbịa ya na-eri nso igosipụ igwe mata ya ọbịbịa ya na-eri nso ya onwe ya mata ya ọbịbịa ya na-eri na ya mata anyị nọ n'ele anya nkwa ahụ anyị nọ n'ele anya ndị Seventh Day Adventist Aba Central District Choir na abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na n'ụba ezinwa Chineke na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi Ngọzi Aja onye ga-ewetara anyị ozi nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-anabata mmadụ niile na ohere ọzọ nke anyị nwere n'ịga n'iru ịmụ okwu nke onye nwanyị anyị amaara m na okwu ndị a na-emetụta mkpụrụ obi anyị ọ ga-enyere anyị aka iche ezi echiche ọ ga-enyere anyị aka ịhụ na anyị na onye nwanyị na-eso mgbe niile ọ ga-enyere anyị aka iwuzi ụzọ anyị ọ ga-eme ka ndụ anyị dị mma ya mere ana m anabatakwa ọra niile ọzọ taa na-ịga n'iru na ihe ọmụmụ anyị nke sitere n'akwụkwọ nsọ dịka ihe ntụziaka nye onye kwere ekwe n'ụbọchị taa anyị ga-eleba anya ihe nramahụ ma ọ bụ ihe mmebi nke a na-enweta site na nkwa nkwa ikwe nkwa ọtụtụ oge mmadụ na-ekwe nkwa a na-ekwe mmadụ nkwa enyi na-ekwe enyi ya nkwa nne na-ekwe nkwa nna na-ekwe nkwa ma nkwa ndị a kwesịrị ka a na-emezu ya n'ihi na ngọzi dị na nkwa ọbụla nke ekwere ma mezuo ya ọtụtụ oge anyị na-akpa oke na-asị na ọ dịbeghị n'ụdị na oke nke anyị ga-eji mejupụta ya ma mara nke ọma na akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ọ dị mkpa dịsịa ike na anyị ga-ekwe nkwa ma mejupụta ya ekwe na nkwa nke na-agaghị emejupụta karịsịa n'oge nkwa ihe ị nwere mee ya oge ahụ edebe na ya echi ma bụ nwanne echi anyị lee anya n'akwụkwọ nsọ anyị na ọlụ ndị ozi isi nke ise anyị ga-ahụta mmadụ abụọ ezinụlọ nke nkwere nkwa nye Chineke mmadụ abụọ ndị abụ ananis and Sefere ha kwere Chineke nkwa ịhụ na a lụrụ ọlụ nke onye nwanyị ma ọ bụ ije ozi n'ụlọ nzukọ ka ọ dị mma ka ọ bụkwara ihe kwesịrị ekwesị mana ha kwere nkwa site n'ihe ha nwere ọ bụrụ na ha ree ya na ha ga-ewere ya bịa nye onyinye n'ụlọ nzukọ ma ọnwụnwa batara n'etiti ha ha rere ihe ha kwerere na ha ga-ere ha nwere ike ọ bụrụ ụlọ nke ha ewuru ewu o nwere ike bụrụ ala o nwere ike bụrụ ihe ọ bụla ọzọ ọ bụ ihe nketa ha ọ bụ ihe ha nwere ọtụtụ oge ihe anyị nwere ka anyị na-eji eme ihe ebe ha na-enweghị ego n'aka ha sị ọ bụrụ na Chineke nyere anyị aka anyị ere mpempe ala anyị a anyị ga-eji ego ya nye chineke ha mejupụtara ya ma ha emejupụtara ya n'ụzọ zuru oke ha kpabiri ego ahụ mgbe e wetara ya mgbe ha rere ihe ha nwere inye chineke onyinye dịka nkwa ha si dị mgbe ha bịara n'ihi ha chere na ọ n'iru mmadụ ka ha na-eje ka ha nye onyinye a ka ha bụrụ ndị mejupụtara ezi omume nke imejupụta nkwa ha n'iru mmadụ mana ha amaghị na mgbe ọbụla ha na-eguzo ma ọ bụ mgbe ọbụla anyị na-eguzo na nkwa ọbụla nke anyị na-ekwe na ndị mmụọ ozi na-edetu ya na-echere n'oge mmejupụta ya ọ bụ otu ọ dịla ezinụlọ a nwanyị na di ya Ananias and Sefere ha jere ka ha mejupụta nkwa n'anụ arụ n'iru mmadụ Pita wee na-ajụ ke nwoke ego a iji bịa ebe a ọ bụ n'ezie ihe iretara mpempe ala Pita na-akọwa site n'ike nke mmụọ nsọ na nghọta na ntụziaka na ha enwe na ike gwuo joro na ha ewetaraghị n'ozuzu oke mana nwa okorobịa guzoro n'iru ndị mmụọ ozi na n'iru mmadụ si ee na nke a ha ji ebe a bụ ego niile nke ha retara ebe a na-akụziri anyị na chineke mara na ihe niile chineke nọ mgbe niile chineke na-ahụ ihe niile ya mere tutu ị na-ekwe nkwa chịkọ onwe gị nke ọma ikwugha na okwu a mee ka ọ bịa n'ozuzu oke eklesiastiks n'isi nke ise na nke anọ si na ka mma na anyị ekweghị nkwa karịa na ikwere nkwa emezughị ya ekwe na nkwa nye nwata ka ị ghara site na ọ bụ nwata ka ikwere nkwa ọ bụ gịnị ka ọ mara na onye nwe anyị ma n'ezie na ikwere nkwa imejupụta nkwa ahụ ngọzi ga-adị mana ọ bụrụ na imejupụta ya ngozi agaghị adị ọ bụ di na nwunye inu nkwa unu mejupụta ya a na-enwe ọgbaghara dị iche iche n'ezinụlọ taa nkwa ndị a nke ekwere ee m ga-eme ee m eme ọnọdụ ụwa na-akpasasị ya achọkwara m ime ka anyị ghọta na nke a bụkwa nkwa na anyị kwesịrị ka anyị na-emejupụta nkwa anyị ọ bụrụ na ọ dị nkwa ndị anyị kwere ka anyị na-emejupụtabeghị ka anyị gbaa mbọ were oge rịọ chineke amara ka anyị mejupụta nkwa ahụ n'ihi na ngọzi bara ụba dị n'ime ya ọ bụrụ na anyị emejupụta ya dịka o si dị aghọm dị iche iche ga-adị dị ka ọ ghọrọ mmadụ ịbụọ ezinụlọ a ngwa ngwa ọ na-aza ee na a ya ji bụ ihe ha retara ike nke mmụọ nsọ kụdara ya ọ bụrụ onye nwụrụ anwụ akpọrọ ndị na-eje ozi ka ebupụ ya n'iru ụmụ chineke na n'iru ndị mmụọ ozi nwunye ya wee bata ọ gakwa n'iru na nzọụkwụ a nke di ya zọrọ mmehie ahụ nke di ya mere n'ihi na ọ bụ ihe ha kpara akpa n'ụlọ na nke a ka ha ga-ekwu na nke a ka ha ga-echiche nke fọdụrụnụ ha nwere ike iji gboro onwe ha mkpa ma ebe ọnwụ gburu ha abụọ n'iru ụmụ chineke n'iru ndị mmụọ ozi nke ahụ ha dobe n'ụlọ ha ji ya lụọ ọlụ nye onwe ha mba ọzịza bụ mba n'ihe ọ dị mkpa dịsi ike ụmụ chineke ọtụtụ ihe na-ewezuga anyị na nkwa nke anyị kwere chineke ma mara na onye na-ekwe anyị nkwa na ege ebinyere anyị bụ kraịst ma ọ bụ chineke adịghị ewezuga aka na nkwa ya ọ dịghị ihe ọ bụla nke na-eme ka ọ sịara anyị asị ọtụtụ oge anyị na-asị asị site na nkwa nke anyị kwere ma akwụkwọ nsọ na-eme ka anyị mata na ọ bụ ihe na-ekwesịghị ekwesị na ọ bụ ihe na-ezughị oke na ọ bụ ihe na-ekwesịghị ịhụta n'etiti ụmụ chineke ka anyị malite n'ụbọchị taa si na nkụzi nke akwụkwọ nsọ ghọta nke ọma na ọ gaghị abụ ihe dị mma ikwe nkwa harapụ imejupụta ya ekwensu nwere ike mee ka obi anyị jupụta n'ikwu okwu asị n'iru ndị mmụọ ozi idebe ụfọdụ ihe nke anyị nwetara ịsụ ngọngọ na nkwa ahịa dị iche iche ime dịka ọ bụkwa ihe anyị kwuru mara nke ọma na eluigwe na-achịkọta na eluigwe na-edekọta kwee nkwa nke pụrụ eme nke iji n'aka rapụ ikwe na okpukpu ka e wee mara gị ka e wee hụta gị mgbe o ruru na mmezu ya bụrụ ihe fịara arụ onye nwe anyị agaghị anabata ya nke ọma n'ihi na anyị asịala asị site na nkwupụta anyị ha dị iche iche ya mere ka anyị kpachite akọluchi anyị n'ime akwụkwọ nsọ were ndabara a kedabara ezinụlọ a na ntụziaka nke onye nwanyị maka nkwa gaa n'iru imechipụta nkwa anyị wee nta ọhụụ nwekwa ọgbandụ ọhụụ rịọ chineke mgbaghara mmehie na nke anyị na-ekwuela kwee na nkwa ka anyị na-emejupụta ya ka onye nwe anyị nye anyị ikikere na mmụọ nke anyị ga-eji gaa n'iru kwue ma mejupụta ya ịnata ngọzi nke bara ụba ịga n'iru imejupụta ọchịchọ nke chineke na-abụ ọchịchọ nke anụ arụ ka anyị na-atụgharị uche n'okwu ndị a ka anyị na-ahụta ya dịka ihe mmụta nke kwesịrị ekwesị ana m arịọ ka chineke gbaghara anyị emezighị emezi anyị ma haziere anyị ụzọ site na nchigharị na nchegharị na ọnọdụ ndị a dị iche iche ka o nwee ike dịrị anyị ezi mma ka onye nwe anyị gọzie anyị ka anyị na-achịkọba okwu ndị a na mmụta ndị a iji ya tinye na ndụ anyị ichere ọbịbịa nke onye nwe anyị ka onye nwanyị gbaa anyị ume ma gọzie anyị n'aha jizọs bụ onye nwanyị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at at maọbụ ma ọ bụ at gmail at gmail onye ọma na-ege ntị gbalịa na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo